nne nne eze nwanyị mmiri. But when them thirsty, them drink osimiri le ebube gị juru ebe niile o Sawa